Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 25. Dialogue for Listening. Hey, Malia. Ọ dị mma, onye. Abụ m onye Amerịka. Mm. Onye eji. aha ghọkwanụ gịrị aha nwevans aha keghikweni aha nwa amakọ ịbịanịna ishili ụgbọelu adara ugbu afụda ee ọwụ gị naanị gị kwụ ee naanị m bịara ị bịara ịrụ ọrụ ee abịara m ịrụ ọrụ olee nga ị ga-ịrụ aga m ịrụ na kọnsụleti anyị mara otu iji agaru nga iche ọ dịghị ma o nwere ndị bịara izute m ịhụ na ndị ọwụ ee na m ha ọ dị mma bịa gakwuru ha ọ wụ eziokwu gaa n'otu ọma ịnụna ee imeene Dialogue for practice with build-ups. Olea. Olea. Hey, Malia. Hey, Malia. ọ dị mma iwe onye ọ dị mma iwe onye ama onye amerịka ama onye amerịka leji leji mm iwe onye amerịka leji mm iwe onye amerịka leji ahwa ahwa ahwa ghọkwana gịrị ahwa ghọkwana gịrị ahwa m wevans ahwa m wevans ahwa kerikweni ahwa kerikweni aha nwa amakọ aha nwa amakọ ị bịanịna ụgbọ ụgbọ elu elu ụgbọelu ụgbọelu shili ụgbọelu a dara ugbu a fụda ishili ụgbọelu a dara ugbu a fụda ee ee laanị gị or naanị gị Ọ kikubya awogilani kikubya ee eh, naani m bịara. ee eh, naanị n biɛla ee abịara m ịrụ ọrụ ee abịara m ịrụ ọrụ ole nga ị ga-ịrụ ole nga ị ga-ịrụ consulate consulate aga m ịrụ na consulate anyị aga m ịnọ na kọnsụleti anyị ịgaru ịgaru ị na otu ije agaru nga ije ị na otu ije agaru nga ije izute Use it then. Ọ dịghị ma ọ nwere ndị bịara izute m. Ọ ndị bịara Ndị ọwụ. Ndị ọwụ. Ịhụ na ndị ọwụ. ị hụ na ndị ọwụ ee ahụra m ha ee ahụra m ha ị ga-akwụ ị ga-akwụ ọ dị mma bịagakwuru ha ọ dị mma bịagakwuru ha Ọ wụ eziokwu. Ọ wụ eziokwu. Gaa n'otu ọma, ị nụna? Gaa n'otu ọma, ị nụna? Ee, imene. Ee, imene. Dialogue for practice without build-ups. Hey, Malia. Hey, Malia. Ọ dị mma iwe onye. Ọ dị mma iwe onye. Abụ m onye Amerịka. Abụ m onye Amerịka. Onye mere kara eji? Hmm. Onye mere kara eji? Aha aghọkwana gịrị? Aha aghọkwana gịrị? Aha m Evans. Aha m Evans. Aha ka ikweri. ama ama nwa amákèékpéní amánwá amákọ amánwá amákọ ìbíánínà ìbíánínà ìṣílú ụgbọelu aradugbu afụda ìṣílú ụgbọelu aradugbu afụda ee ee anyị ku bịa awugilaniga ku bịa ee naanị m bịara ee naanị m bịara ị bịara ịrụ ọrụ ị bịara ịrụ ọrụ ee abịara m ịrụ ọrụ ee abịara m ịrụ ọrụ olee nke ị ga-ịrụ olee nke ị ga-ịrụ aga m ịrụ na kọnsuleti anyị aga m na kọnsuleti anyị mara na otu iji agarụ nga ije mara na otu agarụ nga ije ọ dịghị ma o nwere ndị bịara izute m ọ dịghị ma ọ nwere ndị bịara izute m ịhụna ndị ọwụ ịhụna ndị ọwụ ee ahụna m ha ee ahụna m ha ọ dị mma bịa gakwuru ha ọ dị mma bịa gakwuru ha ọ wụ eziokwu ọ eziokwu gaa n'otu ọma ị nụna. gaa n'otu ọma ị nụna. ee ene. ee ene. Dialogue for Comprehension. Hey, Malia. Ọ dị mma, onye. Amụ onye Amerịka. Mm. Onye America hmm. leji. Aha ọkwa n'egere. Aha Wevans. Aha Keghikweni. ahụ nwa amakọ ị bịanịna ishili ụgbọelu adara ugbu afụda ee ọwụ gị naanị gị kwụ ee naanị m bịara ị bịara ịrụ ọrụ ee abịara m ịrụ ọrụ olee nga ị ga-ịrụ aga m ịrụ na kọnsuleti anyị mara otu iji agaru nga ije ọ dịghị ma ọ nwere ndị bịara izute m ị hụ na ndị ọwụ ee ahụna m ha ọ dị mma bịa gakwuru ha ọ eziokwu gaa n'otu ọma ị na ee imeene Unit 25 Narrative New Words ụrọ ụrọ ịkpụ ụrọ ịkpụ ụrọ ịgha ịgha ụgha ụgha lakwa lakwa na na or la la ibido ibido nkada nkada ịkpa nkata ịkpa nkata ịgbara ịgbara mgbara mgbara iduje iduje iwezụga iwezụga ewezụga ewezụga ohere ohere ileta ileta o nwere otu onye bekee m hụrụ taa lepọt ma jụọ ya onye ọwụ ya si awụ onye amerịka Ma mbụ, echere m sị ọ ụrọ ma ọ kwanụ ọ ụgha. N'ihi ike mewere jụọ ya ahụ ya, lakwa ihe ọ bịara ime n'ala a. Oge ọ gwara m sị Evans, na abịakwa na ịrụ ọrụ na mba ha, ma ekwere ihe ọ kara. Site nga aha anyị ebido kpawa nkata n'ime nkata anyị ma aghọtasọ gị bilaziki họteelụ kedla akụkụ ya ọrụ anyị la mgbada Lagos agara m inyere ya aka liduje ya nga oje ewezugala ọsọ nwere ndị gị bi izute ya oge m nwere ohere n'izu a Aga m eji leet ya laa ya. End of Unit 25.